onye nwere anyị nwere ife ị ga-agwa anyị yes o nwere mma agwa ụnụ genụ ntị ọsọkwago gbaa bugatti bu bu bu fe fe fe eh? boy ị na-asụ China ị na-asụ America English ị na-asụ Yoruba ị na-asụ Hausa boy ma ị mara asụ Igbo ibugodo onye mgbu ị ibugodo onye mgbu onwere onye bụ katago isoro n'ife eji agwa na dị ụtọ ihe na-agwa gị na bụ na Biafra ka anyị bụ ọ bụrụ na ị mara asụ Igbo na ekwe Biafra ka ọ na-abịa o Jizọs mpịawa azụ na-agwụ na onye nwere ntị ya nụrụ na ekwe Biafra ka ọ na-abịa iwe onye igbo ị mara asụ igbo nwanne mfe anụ gị na ịbụ onye igbo nsọrọ gị igbo na ị naghị anụ igbo ntatọrịa gị ntịtọrịa gị onye igbo amara asụ igbo bụ anụ ọfịa ọ bụgodo onye mgbu osorogodo n'ife a na-eme ọ ọnọrọ n'egwu ọnọrọ n'egwu atọ njide gị sụọrọ gị igbo si gị nwanne ka ewe isi na I understand igbo